ekenekwa m gị gị onye ọma na-anụ ọnụ m a sị m ihe ọma mekwara gị n'ụbọchị tata onye na-anụ ọnụ ya bụ ikuku dike na-anata ike nwoke mkpọrọgwụ ngwa nwanne gị amụ ntị you can never know the truth outside yourself ị nwenata ike ịmụ eziokwu outside yourself akwụkwọ nsọ ya na-agụsị gị na ị ga-ama eziokwu eziokwu ga-eme ka ị pụọ n'ụrụ before you have the knowledge of external, you must first of all have the knowledge of internal. E It was ka ọ corrupt wee ka ọ bụla iweta corrupt a different program TNA system it is an email system ya corrupt because of my. you will always bring back what your system know can't gaghị etinye wrong program in your system ị ga-enye ya nke ahụ mma because before ị pụta ụwa you have already been programmed a program go all you need to do is just follow the tide follow the follow the lane soro your learn, anụ ọbụla nwere ọwa ya ịhapụ ọwa gị kpaa na ọwa ọzọ enwe problem so a lot of people are happy go their track na-agba na track ọzọ that's the reason why they enwe a lot of ups and downs until you gbaa lane gị ịghọta ihe a na-ekwu okwu ọbụla na-ekwu ọ na nke ahụ eburuga ọzọ dị ka ibe ya bụ na a lot of people si na ha bụ ndị Igbo onye ukwu si n'onye Igbo onye nta si n'onye Igbo wee jụọ gụwa bụ onye Igbo gịnị bụ gịnị bụ Igbo what is the meaning of Igbo Igbo go the responsibility that name alone go responsibility that name alone bụ a savior and a savior with a great responsibility so ọ bụla isi na ịbụ onye igbo ma na responsibility and your responsibility is to bring peace where there is chaos to bring light where there is darkness to bring progress we're stagnant ebe ihe na-ada aga aga so it's isi na you don't know what you represent Adok, I'm sorry. You are mistaken. You must go back to your root. nke wụrụ ifu na ọ bụ na akịrị gị n'ọfọ na igbo na ewu na akịrị gị n'ọfọ igbo ị na-eme against of akịrị gị na <laughs> ịgachi ije ọfọ wụna so that name alone is a savior and that name has a great responsibility before you bear that name o nwe ihe ị kwere na ya na ihe ahụ kwere na ya bụ your identity every country nwere passport and every passport is an identity so ọ bụ na ị onye Igbo ụmụ ihe mere gị onye Igbo ihe mere gị onye Igbo with your identity and identity of every Igbo man bụ ezi omume ezi omume ezi omume your identity something that shows who you are where you are coming from Igbo kpọrọ ya ezi omume ezi omume identity of every nwafọ igbo so na ọ bụ na ị bụ nwafọ igbo identity gị njirimara gị bụ ezi omume ezi omume bụ ihe igbo kwere na ya asị gị igbo kwenụ ya igbo kwenụ ya igbo kwere na ezi omume na ezi omume ahụ ka ị ga-ahụ awa security code every passport every identity kaadị nwere nwere security code o nwere security number the security number ahụ bụ rules and regulation the something that governs the something that bind that unite the entities together so na ọ bụ na ịbụ onye igbo njirimara gị akara gị na identity ahụ bụ iwu ise nke igbo na-abụ akpacha ekpere asị gị ise ise ezunori nke izizi bụ na gị ezunori na ama ụgha akpọ na asị egbu n'ọchụ ịfụnanya na ị ga-afụ mmadụ ibe gị n'anya so ọ bụ na iwu a bearer of ezi omume ọ bụ na iwu a of that identity these are the five things that is, that is in that ezi omume so ihe mere gị nwa afọ igbo bụ ezi omume ọ bụ na ịbụ onye igbo ịkwọrọ n'ezi omume ịbụrụ onye igbo ihe iwu ofeke maka na enwere nwere nwa afọ nwa ofeke mmadụ dị mmadụ dịkwa mmadụ nke niile bụ nwa afọ nke ọzọ bụ ofeke ofeke bụ ofe eke an ụbụrụ ọ bụrụ person maka na a sị na okwu baa na achụpụ onye ọbịa n'iro ewere izu enidi ihe chụpụ onye ọbịa e n'idi ịchụpụ achụpụ okwu ọnụ ilu ka a ga-eji okwu baa na izu ewere e enu then ofeke agaghị ama ebe ekere nke okwu ofeke wụ n'ọnụ enete so all these people ịhụ na-eme ihe na ana igbo kịta na-emebi ana igbo na-ezu ori na-eme nta eme imo in the name of survival in the name of hustling ndị abụrụ ndị igbo these are the people that hide under the umbrella of ndị igbo But have you know, no individual kahane Mahama, they, are working against the land of Ndibo. Alage So ọbụ ni ịbụ ni Igbo because no okeno no no gwara okeno n'ama na azụrụ na ngịga na i na-akwado ina na-enye you are giving light you are throwing light to these people that is causing havoc in our land. I will advise you to desist from such character because the time is coming. The, the time is now. ọsọ gbara ihu ga